I'm a Christian, but ị hụ na wedin awụghị omenala anyị wedding optional as far as I'm, I'm concerned. One not telling home. I say please, wedding is optional. So long as you get a cool wishing wife, to Lord with the family, you make tradition with your wife. It's Trovika TV in all social media handles Facebook, Instagram, and Twitter. It's Jovika TV, YouTube subscribe and get all notifications. Um, no man, I mana kamgbe Matthias lọtara nwebe vidio ọbụla m mere gbasara Matthias ọzọ I don't chase cloud I don't I'm not looking for I don't know how to put it ana m eme vidio otu o si wee kwesị and ke can feel na him. m me. Only watch all my breaking news na Matthias ga-alọta the following day I was the first, yes, I'm blogger that carried it. A first blogger that carried it. If I'm blogger here, here. Unumana Matthias just escaped another arrest. It would have been the third time. Matthias just escaped another arrest. And some of you, none of social media now say, he has disappointed us. Don't fall our hand. I'm disappointed. I'm not going to follow you again taa zuzuru gị pụọ na-ekwu nonsense. Matthias is a wise man can go the truth is a wise man he just escaped another arrest nke ugboro he would have been aga for seven years anya he just escaped going to prison nwoke mmadụ hụ maara ebe si pụta mụọ breki the news gunu na ọ na-agapụta efere ndị ana m abịa ka m chesi cloud ka m buo news gunu mara na m buru ama na ihe ndị anyị na ndị na na-ereliziri Mathias mana achọrọ m igwa unu na unu mana onye ndị nyere aka wepụta Mathias na-abụghị ndị ụka all the people that played a very vital role to bring ndị chọọchị ọkwa ndị na tomorrow na enweghị forgiveness tomorrow why not ọ na the mind of Christ mana Matthias gone out of prison by now but the way m na-ekwu okwu Matthias just escaped another arrest by that video home ministry. let there be peace I will video what I mean, apology video which he signed No, ọ he didn't do it he came out name eme life video ebe go, na na-ekwu ebe fake miracle we be arrested how will you determine a fake miracle ka ọ kande ikwu okwu I'm bombing the video. Some of you and my who comment, people now say you are disappointed us of what's on our hand. Don't do this. Da! Kuru ni nyoga wana na ama hinu no charity woke mbari na trouble. Gaga una bena social media na want. None of you baramoto fly ya down to Abuja ba hono. Gasi ogini mege. Fight up for him. Stand out with him on oh, social media. Eh, he's a brave man. Oh, oh, oh, come as well. Rubbish. mgbe a ga-atada ahụ ya nwatara da ahụ so ya nwatara da skibosi onye o mere amara na ọ onye ọhụụ mgbe a ka o mere ya ọ marago eji nwa mere onwe vidiyo sign na agreement na ọ ga-eme episu apologetic video Nenu na-ekwuzi dat na ya na Akuzaịm kwuziri okwu na nwene ya te gaa kọtụ ya ga ga prison e, e, onye gburu nwanne ya gburu ogbugo mere ya <laughs> Go to Shebu Akuzaya. You know, may, may, uh, where I you got you can win the case. So, Matasa Kelengi for not going to prison again by that video he made. I just want to do this video today. You just escaped Agma Korono, or what Akuzayan, or what he all they wanted to arrest him. The agreement all signed would have taken him back to, to Abuja from that prison seven years. but vidio ahụ o mere sevụrụ ya ajọsụ mgbachi nkụtụ na-awọchi pipụl a na kwere m sọmọdụ ndị bụlaga na-asọpọtụ bụ ya kuluzures na ha ekulukwere dan unu makwa ihe na onwe unu enwere ike resịa peji a na-aza gịnị gịnị wise onye nke ahụ o kulugodo mbata isi ka na-ere ọkụ isi ka na-ere ya ọkụ were vidio shara m ya si ya ya kulo dan enwere ebe a ga-epress bọtụn achịkọrọ some people somewhere mee ya silently unu ma ihe mere nke Matthias ji wee wee ewe ewu o tinyere live video some people a ga-abịa nwụrụ ha ị ga-enwe opportunity to put a live video and nwere ga ama ekpe gị ikpe dị a nwa gị ikpe dị a gị na ọ dị a ihe fọdụ years gị pụta ọnụ emechie gị otu aka dadi fridish na-agba ọnụ e ewere pikchọ mmadụ ewere vidio ndị pastọ ya na chọchọ ji ya grow preji ya wuru duduba ọwụ today otu ruo mgbe e bịara bịa kpagharịa onye depụ ọwụ ebu owó ebiri na dade freeze onwe ebe bụ siwe iru ya na freeze freeze ewere ya na-eme ihe karịkachọ ene nche eh, pịa ya warning onye debo ele eh, adebo ya ele ha nke Port Harcourt a ebiome pịa ya warning gwawon chara si na ya tara kamgbe ahụ dade freeze anwụọ anyụọ ka ka something dara ada otu aka dade freeze si nwụọ paa <laughs> sense the same way na matasa kwa gana test to Rod na abuja ọmụ isi ka kwụsị ji oyi so eke ana m ekele ya ise brave man a wise man to follow ka hapụ iji bikọ ihe m ji brave man wụ oh. mmadụ na because of ndị facebook praisers followers mee ihe mebie gaa mkpọrọ but are the wise follow the line. land mee vidio ah, I want I want that anyị nwudo so I m me, I I ndị na nandana church. But I'm that see guy that no, he's very wise to escape another prison. He just very, very wise. And some of you now him bigera. ne ne disappoint you. Ekpere kunu continue where he stopped. Were the picture and ozi Chineke, were the picture na-eme ne na-akpọ ha na-akpọ ha ndị na-akpọ ha Ime up to three video. Ma ị na mhụ ya ma ndị ndị dị nchaji hụ ya ma ị na-aga ha shie rod ọ chọkwa gị abroad nọrọ abroad tinye pikchọ ndị pastọ ndị ebe ọ stọpụrụ na-etinye pastọ na ndị reverend fada ndị a na-apịa ha ọkụ awụhụ ndị ochie mewenye mewenye nọ mechie ya ike mee ya ọfụma mee up to three video consecutive ọ gwara wụ ịgụrụgị gị mee ya ka anya ndị ndị ndị na-egbu kirikiri hụ ya ka ị ga-esinyere ọrụ onye ahụ nna na-enwudere gị ara ga-eme ekiche bụ a ga-enwude gị nwe vidiyo ga-etinye ka mmadụ mara na apịrị a ga-anwụrụ gị ka silently ka ọkụkọ eji ọka wee nata tinye gị n'ime akpa hmm. Abuja. So that he looked like ono image shake by force. So ono ni nende na rant na ikuwe. Stop talking rubbish. You don't know. So my matter stand give for being wise to escape that third arrest. I'm going to help up. almost after my first video. Ah. A chair made this apologetic video. I calculate the already. I could say ah, I'm habalti yam na now ndị niile tinye aka amaghị about ihe somebody somewhere plan na ka abịa gụọ ebe nwụrụ for violating his own signature that's content of court Oh, here but that video saved Matthias ụnụ oh, he na-ekwu eri nonsense na-ekwu ya ya ya edisapantara anyị taa kụrụ dọkụrụ ihe na-ama So, my brother, thank you for being wise. You need to be there for your children. You need to be there for them, they follow you. You need to be there for so, so many people. So, that is a wise move for your your own side eh. ka anyị na-agwọchikwala ndị followers ọ fọrọ mmadụ dịka nwa aja nwa aja bịara bịa mepe ọnụ ahụ ha Zion mere eh, arrest I'm so much disappointed in that guy na-atụ ashị onye okenye na-atụ ashị mana gị sighị eziokwu omenala rubbish rubbish o doro anya na ya otu nwata ya sị omenala na-eme ka m gwa unu I believe na omenala omenala anyị bụ na nwoke ga-aga lụrụ nwaanyị aga m eme vidio n'omenala omenala nwoke ga-aga kwụ ụgwọ isi nwaanyị unu mana na aume kristian but ị hụ na wedin awụghị omenala anyị wedding option as far as I'm, I'm concerned. One not m I say please, wedding is optional. So long as you get a good wishing wife, settle all with the family, even tradition with your wife. ịchọ ka gị na brisa loud the only thing wedding ga-enye aka ka enwe documented paper so that in case ichere travel ma iche ime anything na government. that is what wedding comes in for ọnwụ na ya mere gị ịlụla nwaanyị ka mechie video ebe a so just want to congratulate Matthias for escaping third arrest or just njem njem video onwe onye ma this one na-eme na ihe a plan on ground <clears throat> I don't, I don't, I don't blow my trumpet, but Matthias, you are just lucky. If you no get information, you are already deformed. Why not go to your YouTube?